ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke ya si udo niile dịrị unu n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụ site n'ụlọ ọrụ ndị Life world Radio Ministry akara ndị Baptist Missionary Association nke afrịka gbara gburugburu ngalaba nke naijiria ọ bụkwa site n'ime ologo eru nke dị n'ime ibadan na steeti ka ozi ọma si eru unu aka n'oge dị ugbu a ọzọkwa ka udo nke chineke nke jasị udo niile dịrị ụnụ n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'elu n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isiokwu na isi akwa anyị na agbamume na nkasi obi site na mmụọ nsọ ga-esi na akwụkwọ onye amụma nke aịzaya akwụkwọ onye amụma aịzaya isi nke iri ise na anọ m ga-amalite ego n'amaokwu nke mbụ wee ruo n'amaokwu nke anọ aịzaya 54 1-4 aịzaya isi nke iri ise na anọ malite ego n'amaokwu nke mbụ wee ruo na nke ịnọ nke anọ ọsị tie mkpu ọṅụ gị nwaanyị aga bụ nwaanyị amụghị nwa tiwa mkpu ọṅụ sikwa sikwa mkpu ike gị onye ime nwa na-emeghe n'ihi na ụmụ nke nwanyị arapụrụ naanị ya dị ọtụtụ karịa ụmụ nke nwanyị alụrụ na nwunye ka jehova sịrị mee ka ebe ụlọ ukwu gị saa mbara ka ha setịkwa akwa nkwụba niile nke ebe obibi gị niile egbochila mee ka ụdọ gị niile dị ogologo mekwa ka ntu gị dị ike ntu gị niile dị ike n'ihi na aka nri na aka ekpe gị ka ị ga-agbasa mkpụrụ gị ga enwetakwa mba niile dị iche iche ọ bụkwa obodo dị iche iche ka tọgbọrọ n'efu ka ha ga-eme ka mmadụ biri n'ime ha atụla igwu. n'ihi na ihere agaghị eme gị ka a ghara itinye kwa n'ọnọdụ ihere n'ihi na agaghị eme ka ị iru ihere na n'ihi na ị ga-echezọ ihere nke mgbe ị nọ na nwata ọzọ ịta ụta nke ọnọdụ nwanyị di ya nwụrụ ịnọ agaghị eti cheta ya ọzọ ka chineke gọzie okwu ya n'ime anyị n'oge ugbu a onyekwana anyị nghọta nke pụrụ iche ka anyị bụrụ ndị nke nwere ngozi n'oge ugbu a n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru na nkọwa anyị na ihe anyị ga-eji merisi akwụkwọ ga-abụ tie mkpu ọṅụ ka mmụọ nsọ na-agwa anyị n'ụtụtụ a n'oge ugbu a tie mkpu ọnwụ ka chineke ji akasi anyị obi ihe a bụ okwu nke chineke mgbe ndị nke chineke ma ndị nke tụkwasịrị obi na chineke na-afụ ịfụju anya na-afụ ihe otiti nke obi na-afụ mkpagbu na-afụ ihe nke na-ekwesịghị ekwesị ha na ajụjụ ajụjụ Kedu mgbe chineke ga-ezute ha amaghị m ọnọdụ nke ịnọ nọ n'ime ya ọ bụ ọnọdụ nke ịhụju anya ọ bụ ọnọdụ nke amụghị nwa ọ bụ ọnọdụ nke enweghị di ọ bụ ọnọdụ nke enweghị udo ọ bụ ọnọdụ nke enweghị ego ọ bụ ọnọdụ nke ụkọ ọ bụ ọnọdụ nke ọnwụ ọ bụ ọnọdụ nke nyanya ihe ndị a niile bụ ọnọdụ mmadụ nwere ike ịhụta onwe ya onye agha a na-ajụzi ajụjụ kedụzie ka nke m si wepụ iche chineke ọnọdụkwa na nke eme ofu onye na-ajụ ajụjụ mgbe ihe otiti tiri enyi mgbe nwụfu nwa ya nwụnarịrị ya nwa nke ọ fụrụ n'anya na bebe wee welie ajụjụ wee jụọ chineke ngozi chineke beke nọzi mgbe nke a na-eme mgbe nwa ya rapụrụ ya ịnọzikwa ya na nke ya eme chineke kasiri obi si na ya nọ na ya ka nọ wee jụkwa sie ebe ka gụ nwa nọ mgbe nyanwa jiri nwa ya wee chụọ aja n'obe nke kalvarị nwoke a wee uche wee ghọta na n'ọnọdụ niile na onwe ihe chineke na-amaghị anaghị eme ma mgbe n'ikpeazụ nwoke a chighatara mma kwụsị obe kalvarị jidesie jizọs kraịst ike dịka onye nwe na onye nzọpụta ya jehova mechara ya ajụ o wee bụrụ onye nwere akụ mgbaama pụrụ iche na onye e tigharịrị egwu ọṅụ o wetikwana mkpu ọṅụ na nọ n'ọnọdụ ịhụju anya na ọnọdụ mkpagbu ọ dịghị eweta ọṅụ ọ dịghị ewetakwana ihe iti mkpu ọṅụ ma ọlị ma akwụkwọ nsọ mere ka anyị mata ọ sị na naanị ọṅụ ka anyị ga-eji wee seta mmiri na olulu nke nzọpụta mgbe na-ekwu okwu akwụkwọ nsọ wee mee ka anyị mata n'ogede ugbu a ọnọdụ ọbụla mmadụ nọ n'ime naanị ọṅụ ka ọ ga-eji nwee mgbapụta ihe a bụ okwu si n'ọnụ Jehova wepụta ọ sị getie mkpu ọṅụ gị nwaanyị aga getie mkpu ọṅụ gị onye na-enweghị ego getie mkpu ọṅụ gị onye na-enweghị ma onye a na-eleli getie mkpu ọṅụ n'ụzọ mkpagbu ọbụla ka ị nọ n'ime ya chineke kwesịrị ntụkwasị obi kwesịbigo oke mmadụ ga-agharịpụ gị ma chineke agaghị agharịpụ gị ọ na-egwekwa n'iru wee na-asị n'ebe ụlọ ụkwụ ọbụla gị nọ gị emekwala ka ụjọ tụọ gị gị setia akwa nkwụba gị ihe ọ na ọbụla n'ime ọnọdụ ọbụla ị nọ afụta n'ọnọdụ aha dịka irugo n'isi njedebe n'ọnọdụ a ihe anọ ya anwụ n'ọnọdụ a ihe anọ je ememila ma ọ na ihe ndị a ji elomela ya ọ dịghị abịa etu a onye ajọ onye na ekwensu na ndị ọrụ ya ga-ekwu okwu iji wee welata ya na mmebi mana chineke kwuo ọ dịghị onye pụrụ ekwugasị n'ihi na okwu ya bụ e na mm ọ bụ na ile anya ọnọdụ ndị mmadụ na-agabiga lee anya ebe ha si wee bido lee anya na ntụkwasị obi nke ha nwere ebe chineke nọ lee anya na njedebe ị ga-afụ na chineke na-abịa n'ikpetemazụ wee were ngozi pụrụ iche wee wụkwasị mmadụ lekene anya na ndụ job mgbe ya bụ ajọ onye bịara nwalee job tụsasịa ndụ Jobu, weta ọnwụ na mfụ weta ihe mmebi dị ike tụkwasịrị ya nyanya nke ihe nwunye ekwulie ụmụ adrozi ma jobu si na amaara m na onye nzọpụta m nọ nso n'ikpeazụ anyị hụtara ngwụsị jobu jobu wee bụrụ onye nke nwere ngozi bụrụkwa onye nke chineke zutere bụrụkwa onye nke chineke tụgharịrị ọnọdụ anyị were job wee na-ama atụ etu a ka akụkọ ya esi ya dị n'ọnọdụ ọbụla ị nọ nwee ntụkwasị obi ọ bụkwa n'iso jobu lee anya mgbe ụmụazị izrel si na ala nke a dọrọ ha n'agbụ were ala mgbe ha si n'ala ijipt were ala jee na ala nke kwere ha na nkwa mgbe ha pụtara na osimiri uhie osimiri tutu osimiri uhie kewaa fero na ndị agha ya si na ha ga-atụrụ ha maọbụ gbuo ha na memirakwa ha mana ikpeazụ mgbe osimiri uhie kewara chineke mere ka ha gabiga ndị agha na ndị fero na ndị agha niile na ndị ijipt niile bụrụ ndị nke osimiri ihe lomere ha wee bụrụ ndị nke kpochapụrụ ekpochapụ n'otu ntabi anya ọ bụ na jehova bilite lụrụ ọgụ ọ dịghị mmadụ ọbụla nke pụrụ imegide gị lekwena anya ọbụna david mgbe david na pụtara ịlụso goloyat ọgụ onweghị ihe goloyat na-ekwufe ọgụ kwugide ma chineke david sịrị ya onye ka gị bụ onye na-ebe gị ugwu ikwulu ndị agha nke jehova bụ usu n'ụlọ nke ndị agha nke dị ndụ na mgbe n'ikpeazụ anyị mụtara akwa ati wee bi chineke nyere ndị israel mmeri site n'aka david ihe m na-achọ ịkọwara n'oge dị ugbu bụ na chineke ga-enye gị mmeri site na okwu ya tụkwasị obi n'okwu nke chineke elekwana ya gburugburu n'ụjọ asụla ngọngọ ọsị gịnị lee ebe anyị gụpụtara ọbụla dị na amaokwu nke nke anọ ọsị atụla egwu n'ihi na ihere agaghị eme gị ihe a bụ okwu nke chineke jidesi okwu nke ike mgbe ị na-ekpe ekpere mgbe ị na-agabiga mgbe ị na-eti mkpu ọṅụ were okwu nke a bịa n'iru chineke chineke ihe a bụ okwu gị banyere m ihe a bụ okwu gị banyere ezinụlọ m ihe a bụ okwu gị banyere ụmụ m ihe a bụ okwu gị banyere ebe m na-azụ ihe a bụ okwu gị banyere ndụ m na-arụ nke a sị ya chineke ngaghị gaghị atụ egwu ọbụla n'ihi na ị m ọ bụ na jehova nọnyere anyị anyị apụghị ịtụ egwu ọ dịghị ihe mmadụ pụrụ ime anyị tụkwasị obi ebu nwaanyị a dị gị ọrapụrụ n'ike kedu ihe ọbụla na-enwe otiti nke obi ihe ọbụla nke na-eme gị akwụkwọ ntụ mere ka anyị mata osi gịnị gị atụla egwu n'ihi na chineke nọnyere gị ọ bụ na chineke nọnyere gị onye mmeri ka ị ga-abụ n'ụtụtụ onye mmeri ka ị ga-abụ n'ehihie onye mmeri ka ị ga-abụ n'abalị onye mmeri ka ị ga-abụ n'oge niile nke ndụ gị niile gị kwudosi ike n'okwukwe ma ihe kachasị nke bụ na ọ bụ na enweghị jizọs kraịst dịka onye nwe na nzọpụta gị ịfụ na ị gaghị enwe ume ị gaghị enwe uke ị gaghị enwe nghọta ị gaghị enwe mkparịta ụka nke site na mmụọ nsọ apụta hulata isi n'ebe ọbụla n'ogodo ugbu a si chineke na ịchọrọ ịnata jizọs kraịst ọ bụla ịnatabeghị dịka onye nwe gị na onye nzọpụta gị si ya na ịchọrọ ịnata jizọs kraịst dịka onye nwe na onye nzọpụta gị ịnabata ị ga-afụ agbamume nke pụrụ iche nke na-esite na mmụọ nsọ nke ọ na-enye ndị nke kwere na akwụkwọ nsọ mere ka ya mata ọ sị na ndị nke nabatara ya na ndị nke a ka a na-enye ikikere iji wee bụrụ ụmụ nke chineke ịchọrọ ikikere nke a hulata isi ka ekpere chineke onye nwaanyị pụrụ ime ihe niile lee ndị origi ndị a ndị nke hulatara isi n'ogide ugbu a iji nabata jizọs kraịst dị ka onye nwe ha na onye nzọpụta ha hichapụ afọ ha n'akwụkwọ nke ọnwụ dị n'afọ ha n'akwụkwọ nke ndụ tụkwasịra ha udo nke kachasị udo niile ka ha bụrụ ndị nke nwee mmeri na ọnọdụ ọbụla nke ha nọ n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen achọrọ m ikele gị nwanne m nwoke na nwanne m nwaanyị onye nke nwere mkpebi nke n'oge dị ugbu a chineke ga-eme ihe dị ukwuu n'ime ndụ gị ọ ga-azọpụta gị ọ ga-emere gị amara matakwana na okwu a na-abịara ọnụ site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry unu chọọ ka ụka ma akwa mgbaama ma ọ bụ ihe ajụjụ dị iche iche unu ga-enweta n'igwe okwu 08056719493 ọzọkwa 08056719493 ka udo nke chineke nke kachasị udo niile dịrị ụnụ nyekwana unu ngọzi pụrụ iche n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị